ụmụnne m ndị Igbo ekele m unu n'ụnụ nwoke oke nwa ndị Igbo na-ekwu a nwere ya m chọrọ ịkọwa n'ụbọchị taa ihe gbasara inwe mmekọ na nrọ ịwụrụ nwoke wụrụ nwaanyị na-enwe mmekọ na nrọ ọ dị very bad ọ wụrụ ezigbo ihe nwoke ọbụla ma nwaanyị ọbụla na-enwe mmekọ na nrọ ọ na-esi ike ịfụ ihe ọma na ndụ ya ọ dị very bad ọ wụrụ something a na-agba nkịtị and another thing ihe nkwochi inye ime ihe nkwe eme this audio now to clear people the wrong impression people bụ na-agagharị na inwe mmekọ na arụ n'ọnwụ nwaanyị mmiri ma ọ dị mmiri ndị ọka si na spiritual wife or spiritual husband ah, ị na-enwe mmekọ na arụ enwere ihe gbasara ndị mmiri enwere ya gbasara dị mmiri enwere ya gbasara nwaanyị mmiri dị mmiri gị anaghị eme mmekọ with you nwaanyị mmiri gị anaghị eme mmekọ with you ha ndị mmiri anaghị akọ akụkọ inwe mmekọ mmụọ ọbụla ifuru na-eme mmekọ wete mmadụ na arụ ajọ mmụọ ọwa ajọ mmụọ and ndị ejiri inwe mmekọ wee mara bụ ndị ọnụ amụsụ na-enwe mmekọ weta mmadụ na ọnwụdị ya gbasara spiritual wife or spiritual husband and ndị amụsụ a na-enwe mmekọ ha with you iji were something from you you work against you Iwọcha some people na-enwe ya ọ na-awakara oge ha na-achọ ikuli ọ ihe ọma na-achịrụ ha aka then ha enwee ya ọ blọk adapting ha bịara were that mmekọ ha o werele something from you to stop that good thing na-abịa ọ ji ọ ji dị very bad and true inwe mmekọ a na-eji ya egbu mmadụ because ọ wụrụ somebody ha na-achọ igbu spirit ya dị strong ha ga na-enwe that mmekọ ha na arụ ahụ with the person to bring to weaken the person's spirit then ha to ya so ị na-enwe mmekọ na nrọ ọ dị very bad ọ dị very bad attack ọwụrụ ọ gaghị asị na ọ na-atọ gị ụtọ ị need equally mee something before the thing emebi ihe ọ were ndụ another spirit wụ dwarf spirit ọ na-akọ ọsọ ya ụnụ mana nna nna anyị ha butere many spirit ha ji wee chụrụ onwe ha many mmụọ ha ji wee chụrụ onwe ha ha ji wee protect onwe ha ji wee lụọ ọgụ ha ji wee zụọ ana. so those spirits ha mechara time la enweghị anybody na etake over so ha ga na atọment the family so ha na atọment ha na atọment kwa in such way ị na-enwe wet dream as a man ọ dị very bad so ha na-atọmentị ha na-enwe mmekọ mmadụ ndị nke ahụwo iji na-agbachi ụzọ na ewu ikikwe the person spirit itipia the pipo the person because ya na-enwe some family ọ na-awọ that like that enwere family ị ga-afụ ị ga-abata na-enwedo ofu onye mkpụrụ onye nwere progress there ọ bụ the richest person wụ na-agba keke wụ nke ya Eh, so all those things na cause ya to ị na-enwe ọ na-adị mkpa onye ọjị dị mkpa ịwụrụ nwoke wụrụ nwaanyị eniri ị na-agba afa afa dịka chekọp afa spiritual chekọp eniri ị na-aga chekọp ọ dị very very important na-ajụ ese ndụ gị mara ihe na-eme na mmụọ ọ dị very very important so m sị ka m kọwara ụnụ n'ụbọchị taa anyị na-enwe mmekọ na nrọ enwere ya gbasara ndị mmiri enwere ya gbasara nwaanyị mmiri enwere ya gbasara ndị mmiri gị ọ bụ ndị amụsụ na-akọ ya ọ ndị ajọ mmụọ ị na-edere ịgba afa ka ị mara mmụọ na-akọ ya ọ bụrụ ajọ ndị amụsụ ekere gị ndị amụsụ ọkwana ndị ajọ mmụọ ọ bụrụ mmụọ a ga-esetụrụ esetụrụ mmụọ a ga-achụpụ achụpụ achụpụrụ ya achụpụ ya sọ ka esi eme ya sọ ka ahụ m nọ n'ụbọchị taa ọ ya m sị ka m kọwara ụnụ asụmodo dịrị ụnụ Konec li jazra. Né?